ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile doro n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke afrịka gbara gburugburu ka olu ya si eru na aka site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ologo elu nke dị n'ime Ibadan na steeti Naijiria ka olu a si eru n'usoro oge dị ugbu a ọzọkwa ka udo nke Chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'ihi Jizọs Kraịst bụ onye nwe amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ oziọma dịka Jọn dere akwụkwọ oziọma Jọn isi nke atọ ga-amalite ego na amaokwu nke mbụ wee na nke ise akwụkwọ oziọma jọn dere isi nke atọ amaokwu nke mbụ wee na nke ise ma otu nwoke n'ime ndị farisii dị aha ya bụ nikodemus ọ bụ onye isi nke ndị juu onye ahụ bịakwutere ya n'abalị si ya rabai anyị matara na ịbụ onye ozizi nke siteworo na chineke ebe chineke nọ bịa n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ime ihe ịrịba ama ndị a nke gị onwe gị na-eme ma ọ bụrụ na chineke anọghị ya jizọs zara sị ya n'ezie n'ezie asị m na ọ bụrụ na amụghị mmadụ ọzọ ọ pụghị ịba n'alaeze chineke ọ pụghị ịhụ alaeze chineke anya nikodemus wee e si ya esi anya pụọ ịmụ mmadụ mgbe ọ kara nka ọ pụrụ ịba n'afọ nne ya nke ugbo abụọ ewee mụọ ya Jizọs zara n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ site na mmiri na mmụọ nsọ ọ pụghị ịba n'alaeze Chineke ka Chineke gọzie okwu nke a ka onye anyị ndụmọkwanye mkpụrụ n'ime anyị nyekwana anyị ngozi nke pụrụ iche n'ụbọchị nke taa n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị na n'ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ ma isi okwu anyị ga-abụ ịba n'alaeze chineke ịba chineke ebe anyị gụpụtara bụ ezigbote nkụzi nke pụrụ iche nke jizọs kụziri ma anyị lee anya anyị fụ na onye bịakwutere jizọs onye nke a na-akpọ nikodemus akwa nsọ mere ka anyị mata nọọ onye isi nke ndị juu ọ bụ onye dị ukwuu mana ọ nwere ihe gbagwojuru ya anya o wee were ajụjụ wee bịa ihe ụwa agbagwojugo ụfọdụ ndị mmadụ anya ụfọdụ na-ajụ ajụjụ ụfọdụ adịkwa anya ajụ ụfọdụ na-anwụ na-amaghị ama ha ụfọdụ na-anwụ n'ime mmehie ha ụfọdụ na-anwụkwanye ma ọ na ata nkekere eze ma ọ na-eru uju ma ọ na-ata afụfụ n'ime ihe ha na-amataghị n'ihi na amataghị ma amaghị ihe na-abụ ọya nke kachasị ọya niile n'ihi na ịmaghị ihe na-emaghị a na egbughị ma chineke nyere anyị nghọta n'ụbọchị nke taa ka anyị wee mata ihe omimi nke pụrụ iche n'ime chineke ihe omimi nke pụrụ iche n'ime mmụọ nsọ ka anyị na-atụgharị iche n'ụbọchị nke taa a ga-enwe nghọta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen chineke ga-enyekwa anyị ngozi pụrụ iche anyị weburu ndị nke a gọziri agọzi mgbe nikodimọs ihe ndị agbagwojuru ya anya ọ tụrụ ụjọ ndị nna ya na-abụ nọ o wee were abalị wee bịa n'ihi na ụfọdụ na-ezukwuzi ezu ụfọdụ achọgwụzi ka ama na ha bụ ndị ụka ihe gbasara ihe na-emezi n'ụwa taa ha na-ezokwuzi ezo ụfọdụ na-ekpuchi baịbụl ha akwụkwọ were ụka ụfọdụ na-ezoro ezoro were ihe ndị ekwesịghị e, n'ihi na ọ bụ na ịmara chineke ịmara ihe pụta ihe ezozi naanị bụghị otu nzuzo ma onye na-ezo n'ụzọ nke na-enweghị ndụ akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na onye ezi omume ga-akwụdosi ike nwee nkwuwa okwu na ịpụ iche mana ajọ onye ahụ na-agba ọsọ mgbe onweghị onye na-achụ ya kwudosi ike na ngọta gị kwudosi ike na ihe ikwenyere kwudosi ike n'ikwenyere na jizọs kraịst nwoke a bịara n'abalị mana ekele dị chineke n'ihi na ọ bịakwutere n'abalị ọ bịakwutere onye ma ihe o jighị abalị jebe ụlọ ndị mgbaasị ma ọ were abalị jee mee nke otu nzuzo ma ọ bụ nke otu gbagọrọ agbagọ o wee bịakwute ihe n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na jizọs kraịst ndị ọ bụ ihe mgbe ọ batara ìhè na ọchịchịrị gbabigara o wee jụọ ajụjụ nke metụtara ya na nke gosiri ihe na ọ chọrọ ife chineke ofufe nke gosiri na ọ chọrọ ịbụ onye nke chineke o wee jụọ chineke dịka na ọ bụ na ọ bụghị onye site na chineke wee bịa ọ gaghị ịlụ ọlụ ndị a ọ na-alụ ihe ịrịba ama ndị a na-esi n'aka ya wee bịa agaghị adị etu a jizọs kwenyere nke a n'ihi na ụfọdụ ihe ịrịba ama na-emezikwu n'ụwa dị iche n'ụwa nke anyị nọ n'ime ụfọdụ na-eje nata ike na mmiri na-eme ihe ịrịba ama ụfọdụ na-anata ike ikuku na-eme ihe ịrịba ama ụfọdụ na-anata ike n'ogbu mmiri na n'ebe dị iche iche na-eme ihe ịrịba ama n'ihi na ụwa nke anyị na-achọzi ihe ịrịba ama ewee na-emezi ihe ịrịba ama n'ụzọ abara na ụzọ ma lee anya ihe ịrịba ama ndị a jike na onwe ya ajụjụ ma ọ lekene anya n'ime ndị a niile kee nke na-eduba mmadụ na ndụ nke ebighị ebi n'ihi na ịrịba ama ga-emecha kwụsị n'ụwa agaghị ebu ihe ịrịba ama wee gaa n'eluigwe na mmadụ nwere ịrịba ama nwee ọgwụgwọ nsọ ma onye ahụ eji ọkụ mmụọ kedu uru ya onye ahụ nwere ihe ịrịba ama nwee ego bụrụ onye na-ewu ewu bụrụ onye nwere bụ ọgaranya ma o keteghị ike n'ala eze eluigwe akwa nsọ wee na-ajụ anyị wee na-asị kedu uru ọ ga-abara mmadụ na mmadụ rutere ụwa niile n'uru ma tụfuo mkpụrụ obi ya ọ bụ ihe mwute ọ bụ ihe e, anya mmiri ọ ga-adịrị anyị etu a n'aha jizọs mgbe nikodemos bịara na-ajụ ajụjụ ndị a akpachara anyị na-ajụ ajụjụ nke ụdị nikodemos na-ajụ alaeze eluigwe ọ bụrụ na nzọsọ ndị nke kwere ekwe ya aba na ya ihe a niile chineke kere eke bụ sọ mmadụ nke ka chineke esi gbaa nkịtị ihe ndị a niile abụ ndị eji ọkụ mmụọ ndị nke kwenyere chineke kwune ya zapụta ha ndị nke na ekwenyekwa ha niile a ga alalala n'ọkụ ala mmụọ ma ọ bụ na ikwenye a ga-azọpụta gị n'ihi na chineke n'egwu anyị nwa ya bụ jizọs kraịst onye nke bịa tọgbọ ndụ ya n'efu ka anyị wee nketa oke na alaeze eluigwe ọsi sị n'akwụkwọ jọn isi nke iri na anọ ọ sị na chineke kwerekwanị na m n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya na ya na ala ji ga-edoziri anyị ya iji wee gosi anyị na e nwere eluigwe nke ebe chineke na ndị mozi ya nọ mụwa ọkụ mmụọ ebe ndị ọjọọ na ndị ekwensu na ndị otu ya nọ ma jizọs kraịst mere ka ụmụazụ ya mata na ya na-agaje n'eluigwe ebe chineke nọ iji wee mee nkwadobe nye ha ọ bụ na ya kwadocha na ya ga-echeghata adịbịa kpọrọ ndị ya kwado maka ọbịbịa jizọs kwado maka ịba n'ala eze nke chineke kwadosi ike ebe a bụ ebe anyị akwadoro onwe anyị ndụ nke chineke nyere anyị na ibi na ndụ nke a ma anyị obiri na ogologo ndụ wee ruo 80 90 ma 100 years chineke mere ka anyị were ndị a wee kwado ọnọdụ nke ba nke chineke keka isi akwado ọnọdụ gị kekisi isi akwado ịba chineke gwara anyị n'okwu ya ọ na ndị nke bịara na ga-azọpụta ha jizọs kraịst bịara sị na ya abụ ihe na-abụ eziokwu na-abụ ndụ ọ dịghị onye ọbụla nke ji aba n'ala eze eluigwe ọ dịghị onye ọbụla nke ya afụ chineke na-abụ site na nyanwa ọ bụrụ na ịnabata jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ị gaghị eketa oke n'ala eze eluigwe ị gaghị aba n'ala eze eluigwe mma n'oge dị ugbu a ohere dịrị gị ikpebi na ọ bụla ịnabatabeghị kpebie n'obi gị n'oge dị ugbu a hulata isi n'ebe ọ bụla ị nọ si chineke na-ekwadogo si chineke na-ebiagwo si chineke na echọrọ iketa oke na ala eze nke eluigwe mgbe ị na-eme nke chineke ga-ede afa gị na akwụkwọ nke ndụ hichapụ n'akwụkwọ nke ọnwụ hichapụ afa gị n'akwụkwọ nke mkpagbu hichapụ afa gị n'akwụkwọ nke ekweghị ekwe hichapụ afa gị n'akwụkwọ nke ndị ya na n'iyi nye ndụ n'elu ndụ deba afa gị n'akwụkwọ nke ndụ hụlatisi n'ebe ọ bụla n'ụdị ugbu a ka ikpere e chineke mgbe ị na-eme nke a onye nwaanyị na chineke lee ndị ndị a ụmụ gị ndị a ndị nke nụrụ okwu n'ogide ugbu a ndị nke iji ukwu wee gozie n'ogide ugbu a ha ekwetagwo ọbụladị bịa dị ka o wee kwesị onye nwaanyị ka ha bịara deba afa ha n'akwụkwọ nke ndụ hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị nke eketa oke mgbe ị bịara ịkpọrọ kpọrọ ndị gị ịba n'ala eze ka ha bụrụ ndị nke ya eketa oke n'ala eze eluigwe n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme gị na-ege ntị gị onye mere nke a ekele dịrị chineke n'ihi na ịnatago ebere nke a na amara nke site na chineke bịa ọbụnadị iji wee bi ezi ndụ na-atụgharị okwu uche na akwụkwọ nsọ nke chineke na-ekpekwa n'ekpere ngwa okwukwe nwee olileanya jidesie ike na nkwubi nke ikwere n'ụbọchị nke taa mgbe n'ikpeazụ ị ga-ahụ uru nke pụrụ iche nke kwesịrị na ndị nke chineke kwere nkwa ọ na-abịa na mmezu mgbe ị na-eme nke a ị ga-eketa oke na alaeze eluigwe n'ihi jizọs kraịst bụ onye nwe eme gị onye na-ege ntị ndị nke nụrụ n'oge ugbu a matakwana na okwu a na ndụmọdụ nke a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry nke mba afrịka gbara gburugburu site na ụlọ ọrụ ndị Baptist Missionary Association ka anyị na-akparịta ụka unu nwee akọ mgbaama ma okwu unu chọrọ ka anyị kparịta ụka n'ụzọ abụnaghị ụzọ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 mgbe anyị na-eme nke a unu ga-afụ ngọzi na udo nke iche nke pụrụ iche n'ihi Jizọs Kraịst bụ onye nwe amen